ndewono ndị igbo nke m ụmụ ọma ụbọchị ọma nọ ngozi chukwu ka na ekenekwu unu tata ndewonu ndị nke m <laughs> ekene dịla unu taa tata bụ nkwọ bụlụkwanụ abalị iri na atọ n'ime ọnwa ifejiọkụ ọkụ ime ọnwa ahaji ọkụ igbo na-asụ n'onu n'onu ma fakwa ụkwala ọbụla ofu ndeewo na ụmụnne m ama m na tata dị mma maka ebu m n'ụzọ gbanyụgodu aka okwu ma gbanyụsịa anya wee tinyekwu ya wee sị ka m malụ na ife a na-aga na-eme kwa izu kwa izu nke na-abụ na mbịa n'ụlọ adị anụ onu m ma ọ ga-emekwa tata ya bụ na ọ dị ka ọ dị nwa ekene ọmanụ ndị nke m onye ga eghebelu elu menini uhe ghebelu elu menini onye ga-eghebe elu menini uhe yebelumenini ndị igbo ga-eyebelumenini uhe yebelumenini ugazi ga-eyebelumenini uhe yebelumenini uganwụ ga-eyebelumenini uhe yebelumenini uguzi ga-eyebelumenini <laughs> uhe ebe elu menini ọbụfa bụ isi m ji gbakwasị ọbụfa bụ fadị bụ isi ede mgbakwasị ọ bụ agbalusi n'ogbe tonotopo ghebe elu menini uhe ghebe elu menini uge anwụ ga elu menini uhe ghebe elu menini uge iyi ga ebe elu menini uhe ghebelumeni ugazi geghebelumeni uhe ghebelumeni ndị igbo geghebelumeni uhe ghebelumeni ọbụfa bụ isi nji gbakwasị ọbụfa bụ isi ede mgbakwasị ọbụfa bụ agbolo si n'ọgwụ eto n'oto pụọ ghebelumeni uhe ebe elu menini daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ ana m ekenekwa unu unu bụ sọ ndị igbo unu bụ sọ eke ekene ebe unu anọ na ebe unu anọ na ana m ekene unu n'ofu n'ofu maka anyị bụ ndị igbo ebe anyị na-eteka ebe anyị na-erika anyị agụbara ya ofu ofu maka na agụpụ ya bụ na ife anyị bịalụ taa na ya ama mmezi ya ekene ọmanụ tata bụ nkwọ ka nkwọ kwụtala anyị ndụ kwụtala anyị arụ isi ike kwụtala anyị akụ na ụba ma nke kasị nke ọkụ ọkụ bụ akụ na ụba bụlụ ọmụmụ bụlụ ndụ maka na anyị nọ n'ọnwa ifeji ọkụ kenekwanụ ka anyị gaba n'iru na-etufula oge tata ozi ji bịa bụ ozi m ji bịa tata bụ ịtụne ahaji ọkụ na teknọlọji nke nwa bekee tata anyị ga-etinye uche wee tụnye ife gbasalụ ahaji ọkụ nke anyị ma na ebe mmalite esi bịa bụ ọhịa ji ọkụ na ọfịa ji ọkụ ọfịa ji ọkụ ife niile maka na ọfịa nọ tupu anyị pụta n'ụwa nke a ọfịa bụ ụzọ nọdụ anyị wee n'ụwa nke a n'enu anị ka ọfịa na-eto n'izu na-abịa na-abịanụ anyị ga-akọwasị ife gbasara ji ọkụ na anyị ga-eweta ya na njedebe n'oge afọ ka anyị ga-eweta ọhịa ji ọkụ na emume iri ji mmemme iri ji na ọhịa ji ọkụ maka na ọhịa ji ife niile ndị Igbo ụfọdụ na-akpọkwana ya ọfịa ebe m si bịa anyị na-akpọ ya ọfịa etu ofia na anị si wee nwee mmekọ ife gbasara ọfịa na anị sizikwa n'ime wee banye na mmemme iri ji etu anyị si kwu na mbido n'ime ọnwa aka anyị na-enene mmemme ndị Igbo anyị si na mmemme Tuesday bụa mmemme nke onye aka mkpa dịka ịgụ afa dịka ichi echichi na mmemme nke obodo mmemme nke igbo niile dịka iri ji n'izu na-abịa ka anyị ga-enenezi nke a anyị ka anyị welie ya wee kụọ ọnwa nke anyị nọ n'ime isi tata teknọlọji tata bụ teknọlọji na ọnwa etu ebe m si bịa anyị na-akpọ ifejiọkụ ọnwa ifejiọkụ kedu ife gbasara ifejiọkụ na teknọlọji ọkụ ọkụ ndị Igbo na-asị ọkụ anata ọkụ n'ime ka anyị sikwa nweta ọkụ ọkụ nke bụ ite ite aja eji esi nri nyanwa bụ ọkụ anyị nwekwanụ ọkụ nke bụ ife mmadụ wepụtalụ na ndụ ọmụmụ na ụba na mbawanye ife ndị a niile bụ uchu ife si n'uchu mmadụ ya bụ ife mmadụ tinyelụ echichie tinye ọlụ aka ya wee welụ onyinye nke dị naanị onyinye nke dị naanị nke dị n'ọfịa ofia nke dị n'elu anị wee wepụta yanwa bụ ọkụ na-etu o si gbasa ifeji ọkụ abịa na ndị igbo etu m si ekwu oge ọbụla iwu igbo bụ uwe izu uwe izu ebe ife niile dị n'udo ebe udo na-achị nke a bụ ụwa ndị igbo uwe izu ife ndị igbo na-ene anya na ndụ ife kachasị mkpa na ndụ ndị igbo bụ echi echi mgbọsị onye igbo pụtara ụwa mgbọsị amụrụ onye igbo dịka mmadụ nwa anyị igbo wee na-eto dịka mmadụ wee tozuo ife eji mmadụ eme wee bibe ndụ a na-enu ụwa niile ife niile a ụzọ niile anwụ igbo na-aga na ndụ a bụ iji wee mee ka echi wee pụta ka echi wee pụta ndị igbo bụ na echi ga-aka mma ndị igbo ghọtakwa na echi dị ka gịnị ụkọta azụ etu ndị ebe m si bịa si ekwu ụkọta azụ ụkọta azụ bụ ife m na-arapụ n'ụwa mgbe m bisie n'ụwa wee na ebe mmụọ m si bịa anụ arụ m anakwa na ana o si bịa kedu nzọụkwụ m rapụrụ n'ụwa oge m dị ndụ n'ụwa kedu nzọụkwụ m rapụrụ n'ụwa oge m dị ndụ n'ụwa kedu ife m ndị na-abịa abịa kedu ife nrapụlụ ndị na-abịa abịa site n'etu ndị na alụ nụ tupu m wee pụta si rapụlụ m nke m nwafụrụ ya bụ na m na-eli ji n'ụwa nke anọ ya ọ na-atọ m na-asụ asụsụ igbo ọ na-amasị m na-eme mmemme igbo ọ na-amasị m wee nwee anị kọọ ugbo na ya ọ na-amasị m maka na m si na ya ewepụta ọkụ dị iche iche nwa ebe m lụrụ ụlọ ọ na-amasị m nwee ebe m na-akpọ obodo m ọ na-amasị m maka na ndị bụ ụzọ bịa rapụlụ ife ndị a niile mpụta wee kwudie n'ụwa ka kedu ka mụnwa si wee kedu nke mụnwa na-arapụlụ ndị ga-abịa kedu nke mụnwa ga-arapụlụ ndị ga-anọchi anya m kedu nke mụnwa ga-arapụrụ ndị ga-anọchi anya m nke a bụ echiche onye igbo ọbụla nke a bụ echiche obodo igbo ọbụla nke a bụ echiche mba igbo ọbụla nke a bụ echiche igbo niile ya bụ na ndụ ndị igbo abụrụ maka mụnwa gịnwa nwa ndụ ndị igbo na-eme anya n'azụ kedu ndị anyị ga-arapụ n'azụ anyị maka na azụ bụ ike kedu ndị anyị ga-arapụ n'azụ anyị ndị afọ anyị ga-arapụ n'azụ anyị ofe bụ ife anyị na agụ n'ọfọ na-asị na igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ gịnị kpatara na echi ama ngwụ agwụ maka na anyị nwere olileanya na ọ nwere ndị anyị na-arapụ n'azụ anyị ọ nwere ndị ga-anọchi anya anyị ndị a na-anọchi anya anyị ka a na-akpọ ụmụ anyị ụmụ anyị mụtalụ ya bụ egwu anyị na-agụ kedu onye ga-eghe enine ọ bụ na anyị ghesie enyine kedu ndị ga-ewelụkwanya bụ enine wee na-eghe maka na fadị ka isi ji gbakwasịlụ maka na iweta ife dịka ede na ji ifu na na-eto ụfọdụ na-eto na-amụta nwa n'elu onwe fa o ji etinye naanị ka ji ọfụ ji wee pupụta e, ede etinye naanị ka ede ofu si na ya wee pupụta e, ede ofu nọchiri anya ede nke gara aga ọ ji ọfụ nọchiri anya ji nke gara aga kedu ndị ga-eghebela anyị enini kedu ndị ga-eghebela anyị kedu ndị ga-abụ isi mgbakwasị kedu ndị ga-anọchi anya anyị kedu ndị ga-abụ azụ anyị ya bụ na igbo na-asị na azụ bụ ike ife ọ na-akọwa bụ gịnị na nke iru ụka igbo iru eke a ọnọdụ ọbụla ọ fụrụ onwe ya n'ụwa onwe ya pụta ụwa ụmụaka ya pụta ụwa ka ụmụaka ya ka nyanwa bụ nne na nyanwa bụ nna e, etu a ka ụwa izu si wee fụ ndị na-abịa abịa etu a ka izu si wee fụ ndị na-abịa abịa na ọ bụrụ na ife ọbụla anyị kwudoro n'ụwa a masịla anyị nyela anyị obi ụtọ nyela anyị obi ọṅụ meela anyị ụwa nke anyị nọ n'ime wee bụrụ ebe anyị nwelụ aṅụle na anyị bịalụ anyị ga na-achọ na mkpụrụ obi anyị ọkamma nke ndị na-abịa abịa ọkamma nke ndị na-abịa abịa ọnya bụ ife igbo bụ n'ubi ọnya bụ ife igbo na elekwasị anya ya bụ ọmụmụ na ụba dị n'ọkụ ifeji ọkụ ifeji ọkụ ọmụmụ ụba dị n'ọkụ ifeji ọkụ na-akọwa udo maka na ebe udo dị ka ọmụmụ na-abịa ebe udo dị ka ọmụmụ na-abịa ọmụmụ ụba dị n'ime ọkụ na ifeji ọkụ na-akọwakwa anụ gị ọṅụ nke bụ aṅụ ole obi dị mma aṅụle iwezuga udo iwezuga ọṅụ ịma nweta ọkụ ịma nweta ọmụmụ ịma nweta ụba ife ọzọ dị n'ime ọmụmụ ife ọzọ na egbupụta ọmụmụ na ụba bụ ndigide ndigide maka na ọ bụrụ na ndigide adịrọ onwero ife ga-eme ka a na igbo nwere echi ma ọ bụ na anyị nwere ndị ụkọta azụ ya bụ na ụfọ ndị na-apụ apụ na-apụ apụ ndị na-abịa abịa na-abịa ndị na-anaghachi ebe fasịpụta na-anaghachi na mmụọ ebe fasịpụta ụwa mgbe anyị nwa ga-anaghachi ndị ga-anọchi anya ya na-abịa ọda agwụ agwụ bee nya ọgwụ nyabụ na igbo ama ndị nyabụ na igbo enwere echi nyabụ na ya enwere echi nyabụ na ekpele onye igbo ọbụla atụmanya onye igbo ọbụla echiche onye igbo ọbụla bụ na ọ ga-enwe onye nnọchianya bụ na ọ ga-enwe ndị nnọchianya igbo na-enwe igbo na-akpọ onwe igbo maka na ọ bụ n'uche onwelu nwelu nchekwube na o ndị gas bụ ndị igbo ga-anọchi anya anyị ma anyị nọchaa ma anyị anọrọ mgbe anyị nọsi na maka na anyị nwa ndị anyị nọchiri anya fa ife ọzọ na-enye gị ga-enwe ike wee butela anyị chelụkwanụ na ndị a ndị a na-abịago ye ife ọzọ na ọmụmụ na ụba na-ewepụta site na ndigide bụ ọfịa ọfịa anyị na-ekwu okwu efe a abụrụ ọkụ ọfịa anada aba aba ọ bụrụ ọfịa nke dị n'ụlọ dịka nke anyị na-akpọ anị nke dị nso ebe anyị na-aka ede na ji maọbụ ọfịa nke tara aka ife ọfịa anụnwa bụ maka igbo na-akpọ ife niile afadigide bụ ife niile si na na etopụta osisi niile si na na etopụta ililo niile si na etopụta fa niile bụ ọfịa ma nso ụnọ ma n'ọta aka maka na ọfa na-eme mgbe ụfọdụ ọ bụ na akwụkwọ fada nwa n'elu anyị mgbe akwụkwọ fada alụ nwa lee ule ọ na-enyekwa anyị nri ọfa na-eme na ndịgide anyị na-adịgide ndịgide anyị na-adịgide anyị nwere ike anyị na-eme nri ọfịa bụ na anyị nwere ike a bụ na anyị na-eme nri ọfịa bụ na mmiri na-ezo ọtụtụ ife anyị si n'ime anyị eweta maọbụ ọ bụ nzu ma mmanụ ife ndị a niile bụ ọfịa na-ebute ya ya bụ na na-ebe ahaji ọkụ anya ahaji ọkụ mmụọ so ahaji ọkụ nke bụ ụzọ bụ anị anị ife ji ọkụ ma ahaji ọkụ esube amịralụsịa n'ife kasị mkpa na ndụ ndị Igbo anịralụsịa nke ọzọ na-esote a bụ ife ji ọkụ ewezụga Igbo adịrọ e anị Igbo adịrọ maka na ọ ebe igbo ga-agbado ụkwụ wee na-akụ mkpọrọgwụ gwa ewezụga anị igbo adịrọ anị ralụsịa ifeji ọkụ esolu ya bụ na ifeji ọkụ bụ ife nke ịbụa dị nnukwu mkpa iji debe ndụ onye igbo iji debe ndụ ndị igbo iji fụ na igbo ga-adị dịka echi nke ga-enwe ike inye aka na echi ama ngwụ agwụ n'ebe ndị igbo nọ ya bụ na anyị nwapụa na ọ nwere ndị ga-anọchi anya anyị etu a ka igbo si ghọta etu a ka igbo si wee fụ ọkụ n'ife gbasalụ ọfịa ji ọkụ na ọfịa ji ọkụ ya na-enye anyị nri na ya ka anyị na-ala ụlọ na ya ka anyị na-enweta ọgwụ anyị ji edebe ndụ anyị na-eto ogologo ya na-eme na mmiri dị na mmiri na-ezo ya na-eme ikuku anyị na-eku n'ikuku anyị ji ume anyị eku imi anyị eku adị mma mgbe ọ ga-aba anyị n'arụ ndị igbo si na aka mechaa ọfịa ọbụla ụlọ na aka mechaa ọfịa ọbụla ụlọ ji anọkọtara pue ede anọkọtara pue akpụ anọkọtara pue mmadụ sịrị na anyị ga-eje n'ọfịa na anyị ga-eje n'ọfịa maka na ma n'ọfịa ji ọkụ A wee bọchaa anya wee kụnye osisi dị iche iche o nwere ọtụtụ osisi na-abụrụ anyị nwa bụ mmadụ kụrụ nke na-abụrụ anyị nwa bụ mmadụ kụrụ maka fasi na na etopụta wee debe anyị ndụ wee mee na anyị ga-adị dịka echi na echi ada agwụ agwụ ya bụ na ọtụtụ ife anyị na-ekwu maka ndị igbo gbasalụ ndị igbo na igbo bụ bụ nke a na igbo bụ ndị dị mkpa n'ụwa ife ndị a niile bụ maka gịnị maka ọfịa dị n'ala igbo osisi ọbụla dị n'ala igbo bụ ọgwụ osisi ọbụla dị n'ala igbo bụ ọgwụ ọtụtụ n'ime a bụ nni afịfịa niile na ililo niile fa bụ nni ọ nni mmadụ ọ nni ụmụ anụ anụ nke anyị nwa na-elikwa wee na-adịkwa ndụ nke a bụ nkọwa ọkụ na ifeji ọkụ gịnị bụ teknọlọji gịnị bụ teknọlọji nka na ụzụ tupu nwa bekee abịa igbo nwere nka na ụzụ gịnị bụ nka na ụzụ ife ọbụla dị n'ụwa nwelili ụlọ ọ na-aba ọ na-abalụ mmadụ ọ na-abalụ ndị igbo nka na ụzụ bụ ife mmadụ ji echiche wee were ife dị naanị wee mepụta iji wee nwee ike ime ka ife ọbụla mmadụ na-eme n'ụwa dịịrịa mfe nke a bụ teknọlọji bụrụ nka na ụzụ ife ọbụla mmadụ ji echiche wee chepụta wee welụ onyinye nke si naanị nke si n'ọfịa wee mepụta ya ka o wee nwee ike ime ka ụwa ife ụwa dịlị ya mfe ya bụ na ife anyị na akpụ igwe ife anyị na akpụ igwe si n'ọfịa si n'ime anyị wee pụta ọgụ eji alụ ọlụ mma eji alụ ọlụ bụ gịnị osisi na igwe gịnị bụ igwe igwe bụ aja aja nke agbara ọkụ ya bụ ife ndị a niile bụ teknọlọji enwekwanụ teknọlọji nke na-enyelụ mmadụ aka ka ọ wee gaa njem ka ọ gaa njem ngwa ngwa ndị igbo nwere teknọlọji dị iche iche eji aga njem teknọlọji fa abụrụ ụdị nke nwa bekee nwere ọ bụrụ ụdị nke nwa bekee nwa bekee ji moto aga njem ndị igbo ifefa ji aga njem dị iche igbo ji afịfịa dị n'ọfịa aga njem maka ọ na-enyefe ike igbo ji aja dị n'anị na kpakpando dị n'elu aga njem n'ebe tela aka igbo na-aga njem site n'ịmụkesịsị amụkesị ife ndị a niile bụ teknọlọji ịnyịnya eji afụ ụzọ nke ndị igbo na-akpọ ugegbe fa niile bụ teknọlọji maka fa ndị a niile ife niile eji esi nri n'ime mkpuke eji alụ ọlụ nke eji alụ ụlọ ife ndị a niile gbakọtara n'ime teknọlọji nka na ụzụ etu a ka ọ dị na ndụ ndị igbo maka na etu ndị igbo si fụ ụwa bụ na igbo ga-adị dịka echi na ada agwụ agwụ n'ezie n'ezie mgbe igbo na-akpọ igbo igbo asịrị ọsọ mụ na gị igbo anyị bụ ndị igbo igbo si igbo igbo asịrọ ọsọ ọsọ mụ na gị igbo fụlụ igbo kụwa niile kụwa niile ife ọbụla igbo ga-abịa emesị anya mgbe ọ ka alụ nka mgbe a na-adị ozi eji eme ife afụ maka na ife ọbụla aka mepụtara emepụta nwere oge oge elu ọka nka etufue ya eme ọzọ nka na ụzụ ọbụla igbo mepụtara n'echiche fa bụ nke ga-abụ lụkwa mgbe ọ ka alụ nka akịka atalikwu ya osi ọbanyekwa naanị ọbanyekwa naanị ebe o si pụta aja ghọlụkwa osisi ghọlụkwa mmiri ghọlụkwa ikuku ya bụ na teknọlọji ndị igbo nka na ụzụ ndị igbo abụrụ nke na-emebi ụwa emebi ọbụrụ nke na-emebi ndụ emebi ọbụrụ nke na-egbu mmadụ egbu teknọlọji ndị igbo abụrụ nke na-ekpochapụ uwe ekpochapụ ọbụrụ nke na-emebi uwe emebi ọbụrụ nke na-eme ka fịa ghọzie gịnị nke nwa bekee na-akpọ desert ya bụ ebe osisi ma na-epuzi ọzọ ọbụrụ nke ga-eme ka mmiri dị n'anị wee takpọọ ọbụrụ nke ga-abịa iweli ete na-arụ gị onye gị ọya ọya anaghị agwọta agwọta dịka kansa teknọlọji ndị igbo nka na ụzụ ndị igbo na echiche ndị igbo bụ nke dị nwa idebe ndụ ka echi wee dị ka ọ ga-abụ ụmụ anyị pụtakwudo ụwa fenwee ọfịa fenwee mmiri fenwee anị fenwee ife onyinye amala nke okike wepụtalụ nke fa ga-eji wee mee gịnị wee bikwa ndụ n'ụwa wee bikwa ndụ nke fa n'ụwa ya bụ na enemanya igbo bụ na anyị nwabicha n'ụwa anyị ga-arapụkwa ụwa etu anyị si fụ a ka ndị nke na-abịa abịa wee nwee ike inwekwanya bụ ụwa welụkwa ụwa afọ wee bie ndụ nke fa n'elu ụwa fa nakwa ndị nke ga-anọchikwa anya fa abịakwa kwudokwa ụwa wee bikwa ndụ nke fanwa ọ bụrụ igbo adịghị n'anya na anyị bicha na ara anyị emebie ife niile ndị na-abịa abịa nke a gbasazi ndị na-abịa abịa nke a gbasazi maka na enemanya igbo bụ na ụmụ anyị ga-aka anyị igbo na-aga ọfọ igbo na-ajụ ogu ọ ka ọ dịlụ nwa ya mma ka ọ dịla ụmụ mma ka ọ dịlụ ndị na-abịa abịa mma kafa wee dịle ike inwe aṅụle n'ụwa kafa udo dị na ndụ ka ọṅụ dị na ka udo dị na ndụ ka udo dị na ndụ anyị ka ọṅụ dị na ndụ fa ka ọṅụ dị na ndụ ka fa wee nwekwa ike ime na ndịgide ndị igbo niile na-adị ya bụ na ụkwụ aịzọn n'ụwa bụ ụkwụ nke ga-arapụ ụwa na nwa ndị nke na-abịa abịa ọnya bụ teknọlọji ọbụla igbo na-emepụta igbo ji igbo akọwa ụwa niile ndị gboo echiche ndị gboo niile bụ ofu echiche ndị gboo niile bụ ofu echiche fa abụrụ nọ anyị bicha ụwa taa ife niile emebie ndị ọzọ bịazịa nke a gbasaa echiche ndị gboo niile si na okike okike nke si na echi agwụ agwụ gịnị bụ echi ọ bụrụ maka chi ga-efopụta efopụta ọ maka ndị na-abịa abịa ibi ndụ etu ọ ga-esi wee debekwanụ ndị na-abịa abịa ifefa ife anyị nwakwudolo kafa nwa kwudokwu ya kafa nwa afụkwu ya kafa nwa wee nwee ike iji wee nye wee mee nri kafa nwa wee nwee ike iji wee gwọ onwe fụọ ya nke fa na kafa nwa wee nwee ike iji kọọ ebefa ebe lụọ ahụ na ebefa ga-ebi mepụta ifefa ga-eli echiche ndị gboo niile bụ ofu mpaghara ụwa ọbụla ije efu a echiche ndị gboo niile bụ ofu ndị gboo niile bụ igbo ndị gboo niile bụ igbo mafa na-asụ igbo nke gị na-aghọta mafa na-asụ igbo nke ị nada aghọta ndị gboo niile bụ igbo etu aka ọ dị etu aka ụwa si dị ọnya kpata na mụ na gị na-eche echiche ọ ga-ayị dị n'ụmụaka ọ ga pelu mpe ọ ga-ayị dị obele anyị a na-elota ife niile na-enye anyị obi aṅụrị anyị elota ka anyị si gwuo egwu anyị elota ka anyị si kpọọ ọga anyị elota ka anyị si tụswel anyị elota ka anyị si wee zu nchọlọkọtọ anyị elota ka anyị si gbaa egwu anyị elota ka anyị si lie enu anyị elota ka anyị tie akụ anyị ka anyị si gbaa mgba anyị elota ka anyị si mee egwu jee egwu ọnwa ife ndị a niile anyị na-elota na mkpụrụ obi anyị bụ fanwa na-enye anyị aṅụle kịta anyị bulugo okenye anyị elota na onwere ebe anyị si bịa anyị elota na onwere ebe anyị kpọrọ ezinụlọ anyịlụta na onwelu ndị akpọlụ nne na nna anyịlụta na onwelu ndị akpọlụ ụmụnne anyịlụta na onwere ebe akpọlụ obodo anyịlụta na onwere ife akpọlụ emume ife ndị a niile na-eme ndụ ndụ ewee dị mfe maka na igbo si na ndụ bụ njem onye jelu njem ga-ana igbo si na ndụ bụ afịa na onye zụsịa ọna ya bụ na ife igbo na-ene anya ya bụ n'ime oge afọ ije ịbịaru njem n'ime oge afọ ije enyaba afịa ka udo dị na ndụ gị ka ọṅụ dị na ndụ gị ka ị wee nwee ike ime gịnị wee dịgide wee wepụta ndị ga-anọchi anya ka fanwa abịa ka ife ndị a niile kali na ndụ nke fa maka na igbo si nwa m ka m igbo si ụmụ anyị ka anyị igbo si na nke iru ụka igbo si na azụ bụ ike ọsọsọ ife ndị a kpatara igbo ji ama ọmụmụ ọ bụrụ na ị ga-ama ọmụmụ nke ị ga-aka ọ bụrụ na ị ga-anọsi ụwa nọsịa ụwa agwụ nke bụ na ụmụaka ndị nnọchi anya fụrụ ebe fa ga-anọ ife ndị a ka igbo fụrụ dịka alụ gịnị bụ alụ n'ala igbo ife ọbụla lụla alụ ife ọbụla nke na-emebi okike ife ọbụla nke ga-eme na okike adịrọzi mma na ọ na-eme ọ na-enyezi ndụ arụ ọnwụ ọ na-enye ndụ ọya ọ na-eme na nwa ndụ nke bụ mmadụ adị anọzi ndụ wee lụọ ọrụ o ji wee pụta n'okike maka na okike si na anyị bịalụ n'ụwa ka anyanwa bụ okike wee fụ ụzọ wee nụ ife wee metụ ife aka wee lie ife ya bụ na anụ arụ anyị dị iche iche mana mmụọ ebe anyị si bịa anyị bụ ofu etu aka ọ dị kedu etu nke a si dị iche na teknọlọji nwa bekee n'izu gara aga ana m akọla unu maka ife mkpọrọ afa dịka kronos complex kronos complex kịta anụmaba n'ife a na-akpọ cosmology cosmology nwa bekee gịnị bụ cosmology cosmology bụ atụmatụ etu ụwa si pụta si na mmụọ wee pụta ife na mmadụ cosmology bụ atụmatụ etu okike na mmadụ si wee si na mmụọ pụta n'ife nke anyị na-afụzi anya ya bụ kosmọlọji na mbidokwu anyị anyị bido na kọsmọlọji ndị igbo si gịnị bụ nwekọ igbo na chi kosmọlọji m na-eji ịkọ kịta bụ nwekọ nwa bekee na chi nke fa maka na igbo nwere nsọpụrụ igbo gwa gị na chi abụ otu chi abụrụ ofu kronos complex si charlie romeo oscar sierra charlie romeo oscar november sierra Charlie Romeo Oscar novemba Sierra Kronos Complex n'izu gara aga nke aka were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma n'emume valentine o maọbụ n'ekeresimesi ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ họrọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com akọrọ m akụkọ etu ndụ nwa bekee si bido dịka etu o si wee nwee echiche na mmụọ kronos bụ ofu n'ime mmụọ nwa bekee maka na asị na etu ọ dị n'ụwa ka ọ dị na mmụọ ya ka anyị nwee anị igbo anị igbo dị ụzọ na-abụ anị mmụọ na anị mmadụ ijee na anị mmụọ nwa bekee nna nna na nne nne nke mụpụtara nwa bekee kronos bụ nna fa nke ịbụa nna nke mbụ bụ urenus ife ndị a na-eme bụ na fa mụta nwa fa chọrọ ka nwa fa nọchie fa maka ụjọ na-atụ fa na echi ga-akafa akụgo m nke a n'izu nke gara aga nne bụ gị a maka na nwa bekee si n'okike nke nyanwa nọọsụ ụmụ nwoke sọsọ nwoke ka okike kepụtara sọsọ ụmụ nwoke ka okike kepụtara ụmụ nwoke nọ na-enwe aṅụrị na-ebi ndụ ụtọ etu osisọfa wee lue mgbe ofu nwoke n'ime fasi si nyekenefa nwanyị ife a na-akọ bụ kosmọlọji ọ bụrụ religion mana ọ dị same cosmology echiche ka ndị ọcha jizi wee zụlọ akụkọ ndị ọzọ wee kpụpụta ife a na-akpọ kịta religion spiritual eh, christianity na ụwa ndị ọcha etu ọ dị ndị ọcha na mmụọ sọsọ ụmụ nwoke nọ n'ụwa nwoke na-edina nwoke ibie eh. fa na-enwe aṅụli fe nwere nsogbu chaa chaali o meeluzie ofu ụbọchị nke bụ uranus wee si biko okike na anyị nwaanyị ka anyị malụ ka o si adị o wee nyefe nwaanyị a na-akpọ gia mgbe ọ bịara n'ụwa mgbe ọ bịara na mmụọ fa ụmụ nwoke si ndụfa wee ghasaa maka na ọ fa dịka ndị dalụ mba dịka ndị ngwụlọ dịka ndị aṅụrịma nkwụ dịka ndị na-adị eche echiche dịka ndị na-adị ajụ maka echi o wee nyebe fa nsogbu kunie ka anyị lụọ ọlụ ka anyị malife anyị ga-eme ka echi dị mma ka nke a nke a mgbe ọ bụ ụzọ ọ dị ime ifefa na-akpọ ụmụaka niile nwaanyị na-amụta abụ alụ alụ monsters monsters ọ dị ime pa na-akpọ fa monsta si na mba na nwaanyị nke a na ọ bịaghị itinye ọgba aghalị na ndụfa na nke na-atọ ọkụ ụtọ kịta na ọ bịaghị itinye ọgba aghali fa wee kpọọ nwaanyị a woman enemy of man w e man fa wee kpọọ ya woman onye onye ọjọọ bịala imebi ụwa ụwa ụmụ nwoke na-ebi mgbe nwaanyị a na-amụ nwa ọ gwalụ nwa ụmụa kafa gbue fa maka na ọ nwere ụlọ ọbara nwa ya nke bụ kronos wee mabepụ nna ya ngedelegwu nwoke a mabepụ ngedelegwu sigo na nwoke pụa ya bụ nne wee nụchizie nwa ya bụ kronos nwa ya bụ kronos anụbazie nne wee na-atụ ụjọ na ọ bụla ife a ka nne m melụ m ji m wee mee nna m ya bụ na ịma nwekwa ntụkwasị obi n'ebe nwaanyị nọ na nwaanyị bụ ajọ mmadụ nwaanyị bụ onye ilo nwoke ya ka o ji bụrụ woo the war bụ enemy woe onyanwa bụ etymology of the word woman na nwaanyị nke a bụ onye ilu nwoke na-eke n'ife o ji m wee mee nna m ngedelegwu o ji nwoke wee nụba m nwa bụ nwa ya na enele anya na ọ ga-emekwa m ife omelụ nna m kafa na-amụ ụmụaka fa nwaanyị mụpụta nwa die nwa ya bụ die kronos analia nwa noo ife a ka ọ na-eme na-eme na-eme olue n'ikpeazụ mgbe nwaanyị maala ife ọmụtazie nwa nke a na-akpọ zeus o wee welu okwute kechie n'akwa eji ekechi nwa wee nna ya bụ kronos n'ala ozugbo ozugbo ọ marọ na ọ bụrụ mmadụ ka unu n'okwute nwunye ya na nne ya bụ gị a wee welu nwa jee zoo n'okpuru ugwu emesịa nwa wee too zeus ọ ka ndị nwa bekee si wee pụta ụwa ya bụ na ndụ nwa bekee echi ama ndị maka na echi na-egbu nne ya echi ga-egbu nna ya na alụ nna ya ike ya bụ na ndụ nwa bekee nwa bekee na-atụ ụjọ maka echi ọnya bụ kronos complex nwa bekee si na nke gara aga si debezi anya maka na ọ bụrụ na nke gara aga ka nyanwa nọ na ya ga-emepụta ife ya ga-eji mee na nke gara aga na ege lofu maka nke gara aga lofue maka nke dị n'iru na-ekwuzi maka nyanwa nke nọkịta ọnya ka m gwale n'oge gara aga kpatalụ na ọnwa anyị nọ n'ime kịta bụ julaị for julius caesar onye bịa ọ chọọ ka ọ nọgide ka ọ bụla afịa ka a na-anụ ka nwụọ ya deemekalị na kalị anya ọnyanwa bụ kronos complex mana etu o sizi wee gbasa ndụ nwa bekee etu o si gbasa mụ na gị etu o si gbasa ife ji ọkụ bụ na ọnyanwa na bụ ife nwa bekee bụ na azụ obie mgbe ọbụla ọ na-akpa agwa mgbe igbo na-akpa agwa ife igbo bụ na azụ mkpụrụ obi bụ na echi ga-aka m nwa na ụmụ m ga-aka m na igbo ga-adị ka echi na echi ada agwụ agwụ ka anyị bie ndụ n'ụwa ka ọ ga-abụ anyị pụkwa ka ife niile dị nwa ka ụmụ anyị wee nọchie anyị ka ụmụ anyị wee nwee mmiri dị ọcha fa na-aṅụ ka ụmụ anyị wee nwaanyị na-eme nni fa ga-eji kọpụta fa ga-eji mee nni fa ga-eli ka ụmụ anyị wee kwudo osisi na na mkpọrọgwụgwụ dị iche iche nke fa ga-eji wee mee onwe fa ka arụsie efe ike ka ụmụ anyị nwee ikuku ọma nke a bụ ife igbo bụ n'obi nke a bụ ife igbo bụ n'obi mgbe ọbụla ọ na-eme ife ọbụla maọbụ emume maọbụ teknọlọji a na-akpọ nka na ụzụ maka ndị na-asị gịnị kpatara na igbo alụpụtara ụgbọelu gịnị kpatara na igbo alụpụtara tv gịnị kpata na igbo alụpụtara nke a na nke a nwanne m na-ekwu ife ndị a niile ife ndị a niile abụrụ bekee wepụtara ya ife ndị a niile bụ igbo ife ndị a niile bụ ndị gboo e, ebe mụ na gị si pụta mkpọrọgwụ mụ na gị si na ya pụta mepụtara ya ọ bụrụ nwa bekee mere ife ndị a niile ife ndị a niile ya ese tupu nwa bekee a afụfa wee welụfa maka na ọ bụrụ na ịma agụ nsibidi ọ bụrụ na ịma agụ aka aka agụ ọ bụrụ na ịma agụ hieroglyphics ife ndị a niile m na-agwa gị ga-aghọta ya ya bụ na alụrụ moto abụrụ maka na amarụ maka moto alụlụ ụgbọelu abụrụ maka na alụrụ abụrụ maka na amarụ maka ụgbọelu ọtụtụ ife ndị a niile dịkwa mma na ndụ mụ na gị ndị na-ebizi kronos complex life ndụ mụ na gị kịta bụ kronos complex life ka anyị bie anya ka ife niile marala anyị mma tupu anyị na-anwụ anyị emebie na ife ndị a niile ọnya bụ kronos complex echiche nwa bekee na onwere anị nwa bekee nwere anị nwa bekee nwere nne nwa bekee nwere mmadụ tata ka anyị mee ife niile ngwa ngwa ka ụwa deba afọ anyị n'akwụkwọ anyị nwa ka ọ bụrụ sọ maka anyị ka a na-ekwu mana anyị achọrọzi ịma ma ọtụtụ ife ndị a niile a na-emepụta ma ọ dị mma ma ọ bụ ife na-emebi ụwa gịnị kpatara na nwa bekee nwere anyị gịnị kpatara na nwa bekee nwere nne gịnị kpatara na nwa bekee enwero mmadụ ọtụtụ n'ime anyị kịta ga-asị mana ọ bụrụ eziokwu nwa bekee nwere anyị rie nne nwa bekee nwere nne rie nne nwa bekee nwere mmadụ rie nne ezie ezie maka anyị na-aga obere oge anyị ga-achọpụta ikpata na fe nwere ife ndị a na fe nwere ya bụ na echiche ugbu a nwa bekee ya ka o ji wee mepụta teknọlọji teknọlọji nwa bekee bụ resọs westeji teknọlọji ọbụla nwa bekee wepụtalụ bụ to west resources ee e, eziokwu eji m aka okwu agwa ya okwu yes anụ etinye m ee ọkụ onenwu yes mana ife ndị a niile ife ndị a niile nwere ajọ ife ọ na-arapụ n'ụwa resource wastage teknọlọji nwa bekee nke ọzọ bụ environmental degradation onwero ka ụwa ka ọ dị na mbụ sọsọ ofu ife nwa bekee mepụta mgbe na-etere aka kita o mebigo ma enu anị ma ime mmiri ife ife dịka plastik o jezugo ụwa niile environmental degradation ịgba anyị ọkụ ime ife a na-akpọ industries and factories ife ndị a niile malụ mma mana fancha niile nwere ajọ fa na-arapụkwa n'ụwa nke ọzọ bụ nuklia teknọlọji nuklia teknọlọji nke a bụ nke e ga-eji wee kpochapụ ụwa niile kronos complex maka gịnị na echi bekee ada eche maka echi maka na bekee abụrụ nwa mfunani bekee siro na pụta bekee chọrọ ịkpụghalị mmadụ n'oge gara aga ekwu alụtụmaka ife gbasalụ prediction Bill get mmadụ na-ajụ m kedu ife ọ na akwụ akpa azara m ya maka na m na-achọ ka ndị be na-eme research nke fa mana unu mana by the year 2035 robot ga-ewe ife niile mmadụ na-alụ anyị ma so a ga-enwe ndị dị ka mmadụ nwee mashin na-alụ ife mmadụ na-alụ ofu n'ime predikshọn bilgate na-akọwasị na by this year which is the next 13 years na ọtụtụ ọlụ mmadụ na-alụ mmadụ ama na alụ zia robot ga na-alụ a sọsọ ọlụ ga-afọdụ ndị mmadụ bụ ife dịka ọlụfa na-akpọ kia ineta ndị agadi na ịnata ụmụaka nọsịrị na kindergarten na ndị dịka ndị otu e. kịta anyị na-ebi ndụ na-enwe aṅụrị ụfọdụ na-ajụ ajụjụ n'ozi m na-ezi anyị ncha niile nọ n'ime ya bụ ngige ngige egwu ọkụkụ egwu anyị ncha niile na-eyuzu ya bụ teknọlọji ọ bụrụgodo aka okwu a na gị ji ekwu okwu ọtụtụ ndị ka ndụfa ga-ebe nkenke ọtụtụ ndị ama nlu arọ oruo e, arọ ili atọ maka na sọsọ aka okwu nke anyị ji ekwu okwu ga-enyefa kansa dị iche iche maka na echiche nwa bekee bụ ife a ga-eme taa wee nyelụ ndụ aka taa mana echiche abụrụ ọzi kedu onyelụ ndụ aka taa kedu ndị ọ ga-egbu echi ọ ga-edebekwa echi ọ maka ifi dis kronos complex echiche dị etu a ka nwa bekee si wee na-promotu mmekọ oke na oke mmekọ nwoke na nwoke ka ịdị shọ na ndị ọmụmụ adịrọ na ndị ga-anọchi echi abịarọ ife ndị a niile bụ ife site na dis kronos complex nyanwa ka nwa bekee ji na-agwa gị na mmekọ nwoke na nwoke na mmekọ nwanyị na nwanyị dị mma maka na ebe okike fasi na aka okike na mmụọ ọ nwoke na nwoke na-enwe aṅụli tupu ewe wepụta nwanyị mana ọ fụrụ nwanyị ka nwa anyị fụrụ nwanyị dịka onye ilo ọnya ka o ji kpọọ ọnya woo enemi woo nwoke onye ilo nwoke ya ka nwa bekee ji wee na-enyekwa anyị n'ụwa nke anyị nọ n'ime kịta na-eme ka ọ bụla iwu na mmekọ ọka mma ma ọ bụrụ nwoke na nwoke nwoke na nwoke ga-ebi n'ụlọ nụọ onwe fa ka di na nwunye na-edina gịnị ka ọ na-akọwa nwanyị na nwanyị ga-ebi n'ụlọ nụọ onwe fa ka di na nwunye gịnị ka ọ na-akọwa anyị na-aga anyị na-atụsa ife ndị a ife ọzọ si n'echiche nwa bekee pụta bụ gịnị selibesi selibesi na eze mmụọ ma ọ bụ eze nwanyị nwa bekee na ọma nwanyị eze mmụọ ama nnụ nwanyị eze nwanyị mmụọ nwa bekee ama nnụ di ya bụ gịnị priesthood and nonhood. so na prinshood bụ ebe ga-abụ nwoke banye ọmanụ nwanyị ka ọ daa mụta n'ọmụmụ nwanyị banyekwa the same priesthood dịka nke fa na-akpọ non na ọmanụ di ka ọ daa mụta n'ọmụmụ nke ọzọ nọ n'ime e bụ egwulegwu na akparamagwa nwoke na nwanyị nwa bekee emego ka ọ ga-abụ na nwaanyị na nwoke ga-anọ gwulie egwu mana egwuli egwu fa ama mwepụta ọmụmụ nwoke na nwaanyị gwuchie egwu nwoke chọọ iwepụta ife ọ na-etinye n'arụ nwaanyị ọmụmụ ewepụta nyụpụ a n'akwụkwọ tufuo ya tufuo maka na ọ baa na arụ nwaanyị ọmụmụ apụta nwaanyị ga-anọkwanụ ya na nwoke ama ndine ka ọmụmụ wee dapụtana kịta ewee nye anyị ụmụ ife plastik dịka nwoke nke ya na nwaanyị ga-alarụ nyekwanụ nwoke ụmụ ife plastik dịka nwaanyị nke ya na nwaanyị ga-alarụ maka gịnị na mmekọrịta bụ nke bidolu sitelu n'okike ọ ga-abịa n'arụ mmadụ ma onye afọ achọrọ ya ma ọ chọrọ ya maka na mmadụ bụ ife dị ndụ Ma ọ na mmekọrịta ka igbo gwara anyị site na ahaji ọkụ site na site na okike na ọmụmụ nọọ na mmekọrịta chi na eke melụ ka ọ bụla ife ụtọ ife nke tọgbulu onwe ya n'ọsọ n'ụzọ afọ ka a ga-esi na-ewepụta mmadụ nọọ n'ụzọ afọ ka ọmụmụ ga-esi pụta nọọ n'ụzọ afọ ka echi ga-esi wee bịa nọọ n'ụzọ afọ ka azụ anyị ga-eji ike anyị nọ n'ụzọ afọ ka nke iru anyị ga-aka nwa bekee si na ọ dịkwa mma ka ife ụtọ adị anyị ga-edebe nya bụ ụtọ kama na anyị ga na-emezi nya bụ ụtọ etu ọ ga-esi bụrụ na gịnị na anyị ama njizi ewepụta ọmụmụ ife ndị a niile m na-akọwa ife ndị a niile m na-akọwa ọfa ncha niile bụ part of population control iwetu ọnụọgụgụ ụwa maka na echi adịrọ mkpa maka na ndị nọ tata ọfa dị mkpa ka anụ afafa ife ndị a so na kronos complex ọ echiche na-ezikọ echiche bụ ụzọ tupu mmadụ ekepụta ife ee ife mmadụ na-eche n'echiche ka ọ ga-eji kepụta ife ọ na-ekepụta ọ bụrụ na eche ọka echi dị mma ka echi makalịa tata ife ị ga-ekepụta bụ ife ga-eme na echi ga-adị makalịa tata mana ọ bụrụ na ị chọọ na echi ama ndị ife ị ga-ekepụta bụ ife ị ga-abụ iweli emechaa ife niile na-eme tata aṅụlie juwe obi onye gị obi ụtọ mana ọ ga-emebi echi ka echi dabịa na ọ ife a dị iche na nka na ụzụ ndị Igbo na ndị gboo teknọlọji ndị igbo na ndị gboo na nka na ụzụ nwa bekee maka gịnị echiche echiche sitere na mmụọ ife ọzọ na-agbasakwa teknọlọji na ahaji ọkụ bụ ife ọzọ a na-akpọ hobbygas kọsnọlọji Harry Oscar bravo india golf eco romeo hotel oscar bravo india golf eco romeo cosmology gas cosmology nke a bụ ebe ndị bekee wepụtara ife a na-akpọ child of fire and child of fire and ice nke a na-akọ akụkọ nwa bekee nke a biko tupu m gaa n'iru ejikwa na ife a na-akọ chaa wee mee ife ọbụla ejikwa na ife a na-akọ wee mee ife ọbụla maka na ife a na-ezikọ gị na ndị ala na-achị ụwa ife a na-ezikọ gị na ndị isi dị mma ndị ala na-apụ na-achị ụwa fa na-emepụta ọtụtụ ife maka na ọ bụ na isi dị ndị na-achị ụwa mma ụwa ga-ama na ife niile bụ oke na nwunye ụwa ga-ama na echi dị mkpa ụwa ga-ama na anyị ga-edebe ife ka ọ wee dịkwa echi maka na anyị nwa bụkwa ndị ahụ na-echighata echi mana ndị ala na-achị ụwa afụrụ etu a Hobigas complex, don't believe this. Don't ever believe this. It is absolutely crazy. Hobigas complex na-agwa nwa bekee na-akọwa si n'ụwa etu anyị si fụ ụwa na ọnwa dị n'elu igwe nke anyị na-afụ anya na ife eji wee mee ọnwa dị n'elu igwe anyị na-afụ anya bụ ọkụ na ice na ọnwa nke a nọ n'elu igwe na-aga ọnwa pụta ọ eti anyị afụ ọnwa na ọnwa nke nọ n'elu igwe na ife eji mee bụ fire and ice nwa bekee kwụ na ọnwa nke anyị na-afụ anya na ọ dị ka ọnwa nke ịnọ na ọ na-aga ọnwa tiche ọnwa ọnwa kaba nka kaba nka kaba nka ọ daa naanị ọ daa naanị maka ifi na nọ n'ime enu ime enu anọ ọnwa bụ ife bule nnukwu ibu ọ daa naanị o tiwa ime anị tiwa tiwaba ime anị maka ifi na ọ bụ ife dị oke ike mgbe o tiwaba ime anị gịnị ka ọ na-eme ọ na-eme anyị agbada agbabe ịbụa wee lue n'okpuru ime anyị wee bonite ọkụ nke a na-akpọ volcano volcanic eruption volcanic eruption volcano mgbe volcano ga-agbawa ife ọ na-ebupụta bụ mmiri na-eru eru ma na ọkụ ọkụ agbaba ụwa niile nke a bụ ife hobiga na-akọwala anyị nke a bụ etu nwa bekee si wee fụ ụwa ọ bụrụ ife nwa bekee dị na baịbụl bụ akụkọ nwa bekee bụ his cosmology ife ọ dị na baịbụl bụ ife ọ mụta n'aka ndị ọzọ mana ọ tụnyelu ga azụ na cosmology nyanwa na mbido mgbe ọ gwa gị na mbido mbido na chukwu bụ ụzọ wee kee nwoke nwoke katago tupu ekepụta nwaanyị site n'iwere ofu ofu ngụ n'ime ngụa wee wepụta nwaanyị mgbe emee baịbụl baịbụl abụrụ ifetela akọ karọta aka akụkọ afọ nwa bekee kọọ na baịbụl akara aka ndị a m na-akọlụ gị bụ akụkọ nke mgbe ochie mgbe ochie mgbe ochie tupu nwa bekee akpaghalị ụwa niile nwa bekee sịrị na mgbe ọnwa nke ikpeazụ dara na mgbe ọnwa nke ikpeazụ dara na kpochapụrụ ụwa niile n'anya nke nyanwa bụ nwa na nghọta nke nyanwa bụ nwa bekee na mmadụ niile na-agba ọsọ ebe fa ga-eje ezo maka na ụwa na-agba ọkụ na mmiri na-eru n'ụwa mmiri na-eru n'ụwa abụrọ mmiri na ọkụ volcanic lava volcanic volcano erupta ọ na-eru dịka mmiri volcanic lava na mgbe nke a na-eru na ọ melụ na mmadụ niile nwụrụ anwụ mana ndị na-agbazi ọsọ dịka fanwa na ife ọnwa nke ikpeazụ adalụnumelụ bụ na ka fa na-agbazi ọsọ na fa abịazị bube ibu dịka giant na fa abịazị nwebe amamife dịka chukwu ife na-aba na mgbe ọnwa nke ikpeazụ nke atọ gara aga dalụ maka na nke atọ gara aga na o kpochapụ mmadụ niile na fa nwa bụ nwa bekee na-agbazi ọsọ na-agbabazi n'okpu ugwu dị iche iche anyị ma na kev n'ebe ebe nọ na mgbe fa na-agbaba n'ime okpu ugwu a which is caves na fa na-etozi bụrụzie jayent na anụ arụ na fa na-enwezi amamife dịka chukwu ụmụnne m na-ewenye iwe o nwee ka ọbịa bi interrupt na-ewenye iwe so dịka nwa bekee na-akọwa na fanwa na-ebuzi ibu na fanwa bịazi nwebe na fanwa bịazi bube oke ibu dịwazịa ka giant nọdụkwazịa n'ime na fa bịa nwebe amamife amamife bịa dịbazie akachukwu: nwa si na mgbe ife ndị a niile mesịrị na mgbe ife ndị a niile mesịrị ụwa wee dajụa na afanwa bụ ndị ndị ife ndị a niile melụnụ na fa abịazi wee nwee onyinye nke dị iche wee bukalịa mmadụ niile wee nwezie amamife karịsịa mmadụ niile na mgbe fazolu na ugwu fanozo bụ na cocos mountain ọnya ka eji akpọ ndị nwa bekee caucasians maka na n'okpuru ugwu ka fanoto mana agbụrụ fa bụ alfa romeo yanki alfa novemba aryans na ndị bụ ndị ndị nke sọvaịvụ fa ndị nke na anwụrụ ndị nke nọpụtalụ bụ the germans ya na germans bụ ụmụ ụmụ etu anyị nwasịsị na anyị bụ ụmụ anwụ na anyị bụ ụmụ anwụ ụmụ anwụ anwụ etu anyị si wee chọọ ntọ na ndị igbo si na igbo nwelu mgbe fa si n'anwụ pụta wee kọọ ụmụ dị iche iche wee lụzie kịta anyị bazi na nwa bekee sịlụ na afanwa na afanwa bụ ndị nọpụtara ife amelụnụ mgbe ikpeazụ ọnwa nke ikpeazụ danụ na fa bụ ayans na fa nọ na Cocos Mountain. na last ayans ndị bụ ndị descendant fa bụ the germans anọ ndị a bụ the real nwa bekee kpọọ kpọọ kpọọ mgbe na afụfa na ebe a m nọ n'obodo obodo eliza kafa bụ queen na majesty ọ ọ the same germans mgbe na afụfa na america ọ the same germans so na mgbe na fanwa pụtaziri na kịta na ọnọdụ ebe ụwa nọ n'ime kịta n'ụwa na-echezi ka ọnwa nke anọ daa na ọnwa nke anọ na-akwado ịda mana ike bụ na fa nwere ike ịkwụsị mgbe ọnwa ga-ejida mana ife melụnụ bụ na fa n'ime fa na fa ewepụtago mmadụ dịka chukwu n'ọnwa nke gara aga dalụnụ na onye gofe ike imepụta mmadụ nke dịka chukwu anọ mmadụ a dịka chukwu bụ ifefa chọrọ na ifefa nọzi n'ime kịta bụ ikpochapụ mmadụ ndị ụwa dị iche iche ife a na-akọkwa bụ ife kpatalụ anyị ji wee nwee teknọlọji anyị nwee kịta teknọlọji anyị nwee kịta bụ nke a ga-eji wee mebi ụwa maka na ebe ọbụla ị nọ ma ị bụ onye ụka ma ị bụ onye na-akụ isi na anị ma ị bụ onye na-akụ isi na aja ị ga-ama na anyị nwee nuklia kapasiti nuclear capacity a bụ sọsọ one push of a button the world will be destroyed nwanyị na-achị uk kịta theresa may ọ maka ife a nkwụ kịta ka o ji wee win election maka na mgbe ọ na-azụ election ajụli asị a ọ bụ na oge lue na ị ga-apịnya bụ bọtịn ị ga-emie ọsị en a ga-emie o nwere nwoke ya na ya na-azọ ya bụ ọchịchị mgbe ọ na-achị ebu ụzọ jụọ anya bụ nwoke ajụjụ si ya ọ bụrụ na oge lue na ị ga-apị ya bụ bọtịn ị ga-eme ya ka ụwa kpochapụ si mba nọọ ife ọnya ndị ala na-eme mana nwaanyị si ee na ga-eme ndị obodo m nọ na ya wee kụọ aka wee sị na afa nwere onye isi nwere ntachi obi nwere obi ike na a ga-etinye n'ọchịchị a bụ n'ụwa niile kịta ndị ọbụla ji onwefa ndị ọbụla ma onwefa ife ụwa nọ n'ọsọ bụ na onye ọbụla na-alụ nuklia teknọlọji nke ụwa niile ndị nwa onwefa ụwa niile ndị ma onwefa ifefa niile na-alụ kịta bụ imepụta nuklia teknọlọji nke fa onye ọbụla nọ n'ọsọ onye ọbụla na-eme ngwa ngwa ka a e mepụta nuklia teknọlọji nke e. maka na ọnya nwee nuklia teknọlọji nye wee nwee ike e na-enye ya nsọpụrụ kịta india na-achọ nuklia teknọlọji nke fa china enwego nuklia teknọlọji nke ya korea nwelu nke nọt korea nwelu nke ndị niile german uk us amerịka obodo niile bụ fanwa nọ n'isi ụwa kịta fa niile nwee nuklia teknọlọji maka na ife na-asị bụ ọ bụrụ na m enwero nuklia teknọlọji ya abụ na m ka idide n'aka anyị bụ na ka idide n'aka gị so ifugo ife m na-akọwa gbasalụ ji ọkụ ọfịa ji ọkụ na teknọlọji ebu ndị okenye ebe mmadụ a na-ene anya na fama ife ebe ndị bụ nne na ndị nna ebe anyị na-ene anya na fafụlụ ụzọ ndị ụmụnne m na-achọ ịnwụrụ n'ime fa nọ n'ụwa azọ ife a na-azọ n'ụwa kịta abụrọ ka e ga-eji mee ka ụwa dị mma ọ bụrụ ka ị e ga-esi wee welu ọfịa ji ọkụ onyinye ọfịa ji ọkụ wee mee ka ụwa dị mma mba ife eji eme kịta bụ onye ọbụla ịlụpụta ngwa agha ịlụpụta ngwa agha nke ka ya wee dị redi maka gịnị na onye a mee ya bifo onye a na-eme na ihe emego ọ dị ka ibunye ụmụaka egbe ọ dị ka ije na nọsri skuul welu mgbọ tinye n'egbe wee bụ inye ụmụaka niile nọ n'ụlọ akwụkwọ ndị nta akara fee wele egbe na-egwu egwu ije ịlụ ụlọ akwụkwọ nta akara ibule egbe gụọ ụmụ akwụkwọ ọnụ ọnụ na ọ bụ na fadị eh, iri na atọ ibule egbe tichaa anya mgbọ ibulie gaa n'ụlọ akwụkwọ ilu iwe ime gịnị inyefe ofu ofu ofu ofu fewele egbe na-egwu egwu ka amala onye ga-ebu ụzọ ibie. so nke a bụ teknọlọji nwa bekee nke a bụ echiche nwa bekee teknọlọji igbo na-agwa gị na ọhịa ji ọkụ ọ na-agwa gị na ọkụ site n'ọfịa anọ ọnya ga-eme na ọdịdị ga-adị na ndigide ga-adị ya bụ na echiche anyị bụ ife ga-eme ka ndịgide dị ife a bụ echiche ndị gboo igbo ọ bụrụ mụ na gị wepụtala ha ọkụ, ọ bụrụ mụ na gị wepụtala mmemme ife ife nke a na-akọwa bụ, ka anyị wee ghọta ọ na-anụ na okwu one ọ na-anụ na okwu ịnọ ma mgbada ma okwu ịnọ ma okefa ma okwu ịnọ ma nkịta fa ma okwu ịnọ ma agụ fa ma okwu ịnọ ma ngwele ma okwu ịnọ ma awọ fa ma okwu ịnọ ọtụtụ anụ nwere okwu ịnọ mana etufasi aga dị iche iche n'ezie n'ezie n'ezie n'ezie kweta nke etu si gị tụfuo ife gbasaa eh, ife gbasaa eh, eh, hobigas cosmology nọ asị maka na nwa bekee kwu si nọ maka ifi na mgbe ice na fasiz na ice wee pụta ya bụ mgbe ọnwa dalụ fa wee zoo mgbe ọnwa dalụ o wepụta gịnị ọkụ o tiwala anyị meghe ime anyị kosa volkano from volcano nwee lava so na fanwa na-agbala ọkụ ọsọ gbabalụ n'ugwu ebe ọnwa bụ ice that's why e ji wee nweta child of fire and ice na fanwa bụ ndị bekee na fa bụ children of fire and ice mana nke ị ga-ekweta n'ezie n'ezie bụ yes na nwa bekee na ife kpatala o ji echiche etu o si eche ezie n'ezie nke bụ eziokwu ọ bụrụ na ọ maka na ọnwa ada wee nye eke dịka chukwu ọ maka ya na echiche nwa bekee dị iche n'echiche ndị igbo onye ọbụla gugola akwụkwọ a na-akpọ the art of war ife ọ na-akọwalụ gị bụ mala onwe gị mala onwe gị mana ọkwa ịfụ onye ilo gị na ị ga-amụ ya ugboro abụọ karịa ife malụ onwe ya onwe mana onye ilo gị ị ga-amụ onye ilo gị ugboro abụọ karịa ife ịmala onwe maka na ndị igbo nọ ndụ bilu n'ụwa nwa bekee ndị igbo na-agụ akwụkwọ ụmụ bekee ndị igbo na-eli nri nwa bekee na-eke ekike nwa bekee ndị igbo ji teknọlọji nwa bekee ewepụtala eme ife ndị igbo na-akụ ụka dị iche iche nwa bekee ewepụtala mana ndị igbo aghọtara onye nwa bekee bụ ndị igbo aghọtara onye nwa bekee bụ ọnya kpatara na ife ọbụla m na-ekọwa na-enye gị ya ka o si dị n'igbo na-enye gị ka o si dị na bekee na-enye gị ka o si dị n'igbo na-enye gị ka o si dị na bekee maka na mmadụ niile bụ mmadụ ụmụnne m na-ewe n'iwe biko somebody na-akpọ m na-akpọkwasị ọbụla ụmụ ya ya bụ ka anyị ghọta ndị anyị na afa na-eme ife ka anyị ghọta ụwa anyị nọ na ya maka na kịta na onye igbo dị 100 years onye igbo di 90 years onye igbo dị 80 years onye igbo dị 25 years iju anya ife gbasara oyibo sụkalịa oyibo kalia ife ọmala asụ igbo iju anyị ife gbasalụ nazaret ọkọlie nya kọlie ife ọya akọlie maka ife na-eme na azụ na ebe o si bịa mana onye igbo na-agbaso nwa bekee mana ọ mara onye ọ na-eso onye igbo bi n'ụwa mana ọ ghọtara ụwa obi n'ime n'eziokwu n'eziokwu iche ọ bụrụ nọọ maka na ọ chukwu ọ bụrụ maka na ka mmadụ niile ndị ọzọ mma n'ezie n'ezie nwa bekee ụwa ọfụlụ onwe ya na abụrụ ezigbo ụwa maka na nwa bekee n'ezie n'ezie bi na ice uwe n'etu m si kọwa ọ nwere anị ọ nwere anị maka na asị m na ọ nwere anị onwero nni onwero mmadụ ma n'ezie ọ nwere anị mana ife kpata anyị ji si na ọ nwere anị bụ na anị ọ nwere bụ ais na mbido ọ bụrụkwanụ nwa bekee mụ na gị na-afụ kịta na mbido na mbido nwa bekee anị a bụ ais na mbido na mbido nwa bekee anị ama mme nni maka na ọnwa ili na arọ ọnwa ili na ụnwa na arọ anị bụ ice onwere ife ị ga-akọpụta na ice ịma mpụta da apụta onya kpatara na nwa bekee zoo na cave ọnya ka o ji bụrụ Caucasian n'ebe o si ụwa ka a na-akpọ Caucasus Mountain ọ nọ na cave dị n'okpuru ugwu maka na ọ ga-afụ na ice jupụta Europe niile o nwere ebe ị ga-akọ nri ịma mpụta dị apụta ịma mpụta dị apụta mgbe dị ịkọ nri mana ịpụta apụta anụ ọfịa na-achọ ka o gbue ka nkụ anụ ọfịa na-achọ onye afọ oge eli ili ndị afọ ka nkụ nwa bekee zoo na cave nwa bekee nwere uwe ojii ichi arụ o isi na ajị dị a na-arụ ka ọ ga-abụ ọrapụsị oto na ndụ nwa bekee nwa bekee nwere ife a na-akpọ ezinụlọ nwa bekee ada anụ nwanyị nwa bekee na-agba nwanyị etu nkịta na-ewu si agba nwanyị nwa bekee na-esi n'azụ amakwasa nwaanyị nwa bekee na-esi n'azụ amakwasa nwaanyị onwero ife ka honi na dalin ife niile a unu na-afụ kịta bụ ọgbala ọfụ nwa bekee wepụtala ya nwaanyị enwere ụlọ ọba na ndụ nwa bekee nwa bekee nyelu mmadụ tinyelu mmadụ ka fa meghebezilụ ka aisita ọbalụfa pụtaba obele obele nwa bekee mgbe fa nọ na roman empire fa krietilu mmadụ onto four klas nwaanyị nọ na the fourth ya na slave nwaanyị na ndị slave bụ the fourth class ọ ndị enwe enwe nwaanyị bụ property nwa bekee nwere ụlọ ụlọ niile dị n'obodo ebe m nọ kịta ije nene fa ọ 1930 ka falụrụ ọtụtụ ụlọ dị iche iche mana ndị a bụ ndị agha mebi mana ndị falụ bụrụ mbụ bụ mgbe fa chọpụtazi na fa ga-eje ụwa dị iche iche etu m sikọ na oge gara aga ka fa bịazie n'ụwa dị iche iche fụ na nwere akụ fụ anyanwụ fu nni fụ ọtụtụ ife dị iche iche nwa bekee wee bata n'obioma ndị ụwa dị iche iche were obiọma wee kpọbata fa mana nwa bekee bụrụ ezigbo ife n'obi o tere aka ogbusisie ndị ụwa niile onye kpata n'izu gara aga ebu m ụzọ nye kọwalụ unu etu nwa bekee si wee gbuda ndị dị iche iche ọgụ ọnụ kọwaa nwa bekee nọ na amerịka kịta amerịka abụrụ obodo nwa bekee nwa bekee nọ na ọstrelia ọstrelia abụrụ obodo nwa bekee ka ị wee ghọta ife nwa bekee ji teknọlọji alụ nwa bekee ji teknọlọji ekpochapụ ndị mmadụ wee nochie ebe fanụ. ife a na-akọ maka ya kịta bụ ka ị wee ghọta echiche dị iche iche ka ọ ga-abụ mmadụ na delu m ozi na-agwa m sị mana nwa bekee mepụtara nka mepụta nka ọ dịkwa mma o mana ya bụ nwaọtị na-eghe na-esi chee na ya na-esi isi ụtọ onye na-agwa m ife a ike lekịta obulugoli ọya a na-akpọ high blood pressure ikelikita obulugoli ọya a na-akpọ diabetes ikelikita obulugoli ọya a na-akpọ syphilis ma ikeli ikelikita obulugoli oya a na-akpọ hiv ma ikeli ikelikita ọmarụ ọtụtụ oyi o bu na-arụ kịta n'obodo anyị ebe anyị si bịa ụmụaka na-enwezi kidney problem kidney problem na-ekpochapụ ụwa niile kịta mụ na gị na-ewelu nne anyị na-eli tinye na plastik tinye na microwave anyị chepụta ya na-eliche nọ nni all the nutrients adịgo washed out ife anyị na-eli bụ okpokolo ife na-eli bụ ọya anụmasị na a na-agbapụ ọsọ mụnwakwa ebi m na ya mana o mere ya na ama mma ife na-eme a ga-ama ife na-eme a ga-ekwu ife na-eme ya bụ maka ndị a na-asị m ife nke a na-eme ka nọrọ na anyị nwa bekee ọ matara ebe ị nọ ebe so ọnọdụ ya ala ozuru ọnụ ife mee nwa bekee ji nwee echiche o bụ maka na o nwere anị maka na anị a bụ ice ice o nwere ike iji ekọpụta nri o nwere ike ime emume anyị na-akpọ ahaji ọkụ o nwere ike ito okike ọfụ anwụ afụpụta n'anwụ anwụcha anya anụ arụ ọyaba ọya ọyaba ọya onwe ife a na-akpọ skin kansa ya bụ na ndụ nwa bekee bụ ndụ ọ eji ọtụtụ ife wee na-eme ka ọ wee dị mma ka o wee nwee ike ịnọ n'ụwa ọ nọ na ya ọnya bụ ebe nwa bekee si wee wepụta agreshọn a bụ ife enyelụ nwa bekee agreshọn maka gịnị ọ bụrụ na ọ jiri agreshọn ọma nli ọ bụrụ na ọ bụrụ agreshọn ọ nwere ka o bilu na amerịka obodo dị ọkụ obodo na-emepụta nri ọ bụrụ na ọ bụ agreshọn onwero ka ọ na-ewepụta nri ọ na-eli ọ bụrụ na ọ bụ agreshọn nwa bekee ama ndị ndụ nya ife melụ nwa bekee o ji bụla onye ife ọ bụ maka ife ebe o pụta maka na gị nwa ịkaro wee nọ n'ime akpakakpa oyi ịkaro wee zodo ụkwụ na anị anị ice ọ mgbe nwa bekee nwebelu mmekọ unu nwa ka nwa bekee fụlụ ụlọ na ndụ a n'izizi nwa bekee adaala ụlọ ọ mgbe nwa bekee nwelu mmekọ wite unu nwa ka nwa bekee alụ, na a na-enwe ezinụlọ mgbe o bidokwala n'ime ife a ndị ọ na-enye ike ịlụ ụlọ bụ ndị afọ ga-abịa ife dịka n'obodo gị ndị ga-abịa n'ife dịka n'obodo gị were aghụghọ napụghị ike were aghụghọ napụ ife niile wee mee ife niile inwe ọbụla ife a na-akpọ commonwealth commonwealth ibụrụzia under their empire nwa bekee nke sọksidil mee ife anata emee ya meyọ enyie nnukwu anị ọlụbazie ụlọ ndị mmadụ ndị befe a na-ebizi ya bụ nọọ maka agụụ maka ajọ anị enwelụ mmadụ maka na anwụcha afafa nwa fa na onwe onwefa ọgụrụ nne na-egbusisi onwefa ọ na ndụ nwa bekee ka ị ga-afụ ebe a na-anụ agha 100 years war na ndụ nwa bekee ka ị ga-afụ ebe a na-anụ agha 30 years war nwa bekee na ndụ nwa bekee ka ị ga-afụ na o nwere ebe a ga-agba ọkụ n'ụwa ọkụ agbagide gbagide gbagide over 30 years ọkụ akwụsị akwụsị na ndụ nwa bekee ụwa ka na-agba ọkụ wee lụọ echi gịnị ka ife ndị a na-eme environmental degradation gịnị ka ife ndị a na-eme destruction of humanity destruction of people O ife ndị a niile m na-akọwa ọfanwa bụ teknọlọji ọfa bụ ife wepụtara teknọlọji nwa bekee and teknọlọji nwa bekee bụ ife ndị a ka ọ na-enye gị kedụzi ife atụgharịzie ife ndị a niile wit ahaji ọkụ na nwa bekee ahaji ọkụ gwalụ gị si na ọfịa ji ọkụ nechọ nechọ flora nechọ mkpọrọgwụ mkpaakwụkwọ osisi dị iche iche inine n'ọfa ji ọkụ ajiọkụ na-edebe ndụ ọfa na-enye ndụ ọfa na-eme na tata dị ọfa na-eme na tata na-ewepụta echi ka ọmụmụ na ụba wee dị ka ndịgide wee dị ka nke iru wee ka ka azụ wee buli ike anyị na mgbe fa ga-abịa na fa aka anyị mana nwa bekee na ndụ nke nwa bekee ice ice environment bụ ice na-enwere ọfịa ọfịa bụ ice ọ na-eweta mmebi ọ na-eweta gịnị mmebi maka na onwere nwere ife ga-epu unyi ya o ife ga-epu ya ice breki ọchata o destroy ya o breki chaa ife niile ife ọ na-ebute bụ ọnwụ teknọlọji nwa bekee na-ebute ọnwụ ahaji ọkụ na-enye ndụ ahaji ọkụ na-enye gị udo ahaji ọkụ na-enye gị ọṅụ ahaji ọkụ na-enye gị ndigide ahajiọkụ na-enye gị ndụ teknọlọji nwa bekee na-enye gị gịnị ọ na-enye gị ife na-emebi ụwa ọ na-enye gị ife ga-eme na ife niile dị n'ụwa adịrọ mma mmiri na-akọ akọ n'ụwa kịta ọtụtụ ndị obodo mmiri fa na-ata ata ofu n'ime agha a na-anọ kịta n'ụwa bụ onye ga-enwe mmiri mmiri na-atakpụsị ọtụtụ ndị ụwa gịnị na-eme ọtụtụ ụmụ anụ ọfịa fa. ọtụtụ ụmụ osisi egbuchapụgofa maka n'ifi na-ejife emepụta ife nwa bekee chọrọ maka na ifi na-ejife emepụta ife nwa bekee chọrọ teknọlọji anyị na-ene ya anya anyị asị na ọmaka anyị na-ene ya anya anyị asị na o ji enyelụ ndụ aka anyị na-enye ya anya asị na ji enyelụ ndụ aka mana anyị adịghị ajụzi onwe anyị kedu ebe ife ndị a niile na-ebuje anyị mmadụ one kịta dị 30 years na-enwere ọya fanaya mmadụ one dị 30 years na-enwere ọya fanaya ụmụ nwoke ọnụ dị 30 years nwee ike ịtụba nwaanyị ime ụmụ nwaanyị onye dị 30 years nwee ike ịmụnwu nwa mmadụ ọ na-edi 50 years na-enwero diabetes na-enwero high blood pressure na-enwero kansa na-enwero ulcer na-enwero kidney problem ka anyị mụrụ anya ka azụ ọ nke a bụ ahajiọkụ na teknọlọji ọha ji ọkụ nyere gị udo nke na-enye ndụ n'izu na-abịanụ anyị ga-akọwasịzi anyị ga-eweta ọha ọkụ na nkwụsị n'ịkọwa emume iri ji na ahaji ọkụ n'izu ụka na-abịanụ anyị ga-atụsazi mmemme iri ji ndị Igbo na ahaji ọkụ daalụ na ụmụnne m ọ kwụsịkwanụ ka ụra m n'ọnụ ka anyị mụrụ anya ka azụ anụ niile nwere ụkwụ ịnọ mana ọbụrụ ya bụ na afa bụ ofu ndị igbo fụrụ n'anya ndị igbo fụrụ igbo ghọtalụ na igbo abụrụ ọsọ ndị na-asụ asụsụ igbo na igbo niile bụ gboo ndị gboo ọ ndị gboo ụwa niile ka ji ụwa kịta mana mụ na gị na-efe anya anyị ga-akpọfa ndị mgbe ochie mụ na gị na-efe anya anyị ga-asị he na ndị a n'obodo fa akara wee meghe emeghe na fa achọrọ mmeghe na fa achọrọ ọganihu ife anyị ji akọla ife ndị a niile bụ nọọ amamife na-agbanwe agwa amamife na-agbanwe agwa ọ agwa ka mmadụ ji asị na ife ọ ga-eme n'obodo ya ọ wee dị mma ma ọ bụ nke ọ ga-eme ọ wee dị njọ maka ada ama ama maka echi ụfọdụ n'ime anyị nwere ike ịfụ onwe fa n'ọchịchị maka na mgbe m bịa na ngwala ụnụ ọtụtụ ozi m na-ezi ụnụ bụ from ife a na-akpọ multiple discipline so aga m eji law bịa aga m eji religion bịa aga m eji kosmọlọji bịa aga m eji antropọlọji bịa aga m eji ee ekọnọmiks bịa aga m eji politiks bịa aga m eji medisin bịa aga m eji helt bịa ọtụtụ ife dị iche iche aga m eji histri wee bịa maka na amamife bụ gburugburu maka na onye igbo jee gụọ ofu ife ọpụta ọ na-ama n'elu si na ya akwụkwọ ofu onwe na ebe na politiks ebu ịnya kọndọm si anya bunye ụmụnne agwa asịa na ndị nke fakịtazi na fa na-amụ ụmụaka rinne na-eche ka eme population control obulu na-agba o bulatala ụmụnne ọya fanaya ọya ọtụtụ n'ime ebe anyị nwere hiv taa abụrụ n'aka nwaanyị ka fabutele butere ma ọ n'aka nwoke ọ ife enyelụ nwanne mụ na gị chelu na ya ama ife mana ọ mara ife ebunye obulu na-agba ụfọdụ n'ime anyị ka ebunye nwere ọganizeshọn ebunyelu fagini mosquito net deals with all kinds of virus fabulu na-atụrụ ụmụ nwaanyị na vileji ụmụaka na kọntrakt ọya dị iche iche na nwa ọtụtụ n'ime anyị ka a gwalụ na anyị bụ ndị juu anyị bịa ka a na-eme anyị ka eme anyị eh, eh, DNA ka a na-eme anyị DNA ya mụrụ nke a na-agbanye anyị n'arụ ọtụtụ n'ime anyị ka a gwalụ fakpọta ụmụaka fa ka enyefa vaccination ọtụtụ ndị na-ewebata ife ndị a niile bụ ndị nke mụ na gị ndị nke ga-abụ ikwu efe asụkalịa mụ na anyị n'oyibo ndị nke bụ nwanne mụ na gị chee na fa na-eme ọfụma na fa na-eme ife ọma mana fa na-ebubatala anyị ọnwụ ife m ji akọ ife ndị a niile bụ ụmụnne m ka anyị mụrụ anya ka azụ maka na onye na-amara oche na ya ama bụ onye a ga-agbala ọsọ nwata mala onwe onye igbo mala onwe ka igbo wee dị dị ka echi ka echi igbo wee dị agwụ na agwụ ka anyị jụọ oge ụmụnne m anyị ama nkwụjọ nwa mmụọ anyị ama nkwụjọ nwa mmadụ anyị abịara ebe anyị katọ nwa mmụọ anyị abịara ebe anyị katọ nwa mmadụ anyị abịara ebe anyị katọ nwa bekee anyị abịara ebe anyị katọ onye igbo anyị abịara ebe anyị katọ ndị igbo ife anyị bịa bụ igbo osiali nke bụ eziokwu nkwe dị n'ụwa nke anyị nọ ya kịta maka na ụmụnne m nọ n'ụgbọ ụwa mana fa aghọtara ụwa fa nọ n'ime ụfọdụ ndị enyi m nọ na-arụ ọnụ fụ politiks na naijiria si na fa na-eje bụ gọvanọ mana o nwere ofu ife faghọta ghọta gbasara ụwa faghọta adụ ndị Igbo: Mgbe dịka ndị igbo afọdụzie ịghọta onye bụ onye ilo fa na-abọ maka na ị ga-ama onwe gị ọfụma ọfụma mana ị ga-amazi onye nke bụ onye ilo ugboro ebua ị ga-amụ ya ịmacha anya ịmakwasị ka ụkwụ ọbụla ị na-azọnye wee bụrụ ụkwụ nke ga-enye ndụ ka ụkwụ ọbụla nke ị na-azọnye wee bụrụ ụkwụ nke ga-eme ka echi wee dị mma ọ mmadụ ga-eme ka ọ dị mma ee echiche mmadụ na-eweta ọdịmma ezigbo echiche na-eweta ọdịmma ajọ echiche na-ebute ọnwụ ezigbo echiche na-ewepụta ezi agwa ajọ echiche na-ewepụta ajọ agwa ya bụ na ịfụ ka mmadụ kpara agwa ife ị ga-eji mara echiche mmadụ bụ agwa na-akpa maọbụ enyi go maọbụ nwanne go maọbụ onye na-achị go echiche sọsọ agwa mmadụ na-akpa ka ị ga-eji mara na-eche n'echiche maka na ọ ka echiche dị mma ga-esi weta agwa ọjọọ maka na ife a na-akpa na agwa si n'echiche abịa ọ na ka anyị ji bido na mbụ wee tọsaa gịnị agwụ anyị na-achọ mmadụ teghete onye igbo ka anyị na-achọ mmadụ teghete onye igbo abụrụ na anyị bịa anyị si na ndị ọzọ adịrọ mma mana anyị ga-adị anyị ga-adị nwa na-achọ nke ya abụrụ ajọ nwa mmadụ ịmụ onwe ya ịchọ ka ọ mụta onwe ya abụrụ ajọ ife ya bụ na ife niile anyị na-akọ ebe a abụrụ maka na onwere onye anyị kpọrọ asị ma na onwere onye anyị fụ n'anya etu a ka ọ dị akọ maka nwa bekee ọ nwa bekee ji ọnụ akọ ịnụ a n'ọnụ ngozi ka ngozi chukwu ka na-enye gị ife nwa bekee ji ọnụ akwụ maka onwe ya ya bụ nwanne m egbu n'onwe gị maka onye ọzọ ejina maka ịgbasa onye ọzọ gbuo onwe tụghalie echiche gị dịka onye igbo tụghalie echiche gị na-eche kedu ka ọ ga-esi m mma dịka onye igbo maka na ịrapụla onwe gị na-eche ka ọ ga-esi dịrị nwa bekee mma nwa bekee nwere ife niile zuli oke gị nwa bụ ọnụ nke be anyị kịta a na-afịa ya arụ inwere anyị a na-ana anya ana inwere obodo inwere a na-ana anya inwere asụsụ ọ na-apụ apụ ị ka na-azọ nwa bekee ị ka na-azị ya ịnụ ka a na-agwa gị ife ga-abalị uru ị na-anụ ọgụ ị na-akpọ iyi ọ bụrụ gị ka ọ dị ịlụ ekwujọ nwa bekee nwa bekee ga-eji ọnụ a kwue na ekwujọ gị chee maka onwe gị igbuo, na-ata na mkpụrụ obi gị fụ onwe gị n'anya maka na ịfụla onwe gị n'anya o nwere onye ọzọ ga-afụ n'anya nwa bekee afụrụ n'anya chaa chaali chaa chaa chaali ọsọkwa gị na-asụ in tongs ọfụrụ gị ọsọkwa gị malụ baịbụl from Genesis to Revelation of gị ọsọkwa gị suo oyibo sokalị anya ọkpọ ụgha asị maka na ife nwa bekee chọọ bụ ka ị e bụrụ onye ịbụ ka ya wee sikwa n'aka gị wee na-afụkwa ụwa dị iche iche wee na-amụtakwa ife dị iche iche mana ị bịazie ị na-eme ka ị e bụrụ nyanwa bụ nwa bekee nyanwa ama na nyanwa ị na-achọ na ị na-eṅomi eṅomi onyanwa achọrọ onye na-eṅomi ọ chọrọ onye bụ ife ọ bụ ka ya wee mụta asịsịra aka eji ọ na-akọwa na ife eji adịrọ mma mana asịsị jide ka eji ọ na-akọwa na ife ejide mma ka anyị jide ka anyị ji anyị nwa bụ ndị na-aghọta ife a na-ekwu ka anyị rụọ aka anyị ji anyị nwa bụ ndị na-anụ agha nwa bekee ga-anụla onwe ya udo dịla unu ụmụnne m larụ na ọfụma ndị na-eje ọrụ unu ga-ekunye n'oge echi ka anyị raa unu udo na ọṅụ bụrụ nke anyị echi anyị ga-adị ka emesịa na ụmụnne m ngozi chukwuka obi jere ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbara dị m na-arụ bụ nke unu site n'ebighị ebi ruo n'ebighị ebi ise